AWR Adventist World Radio radio nke ndị na-ele anya ọbịbịa abụọ nke Kraịst n'ụwa niile olu nke okwukwe nye mụ na gị n'ezie ana m anabata gị gị onye na-asụ asụsụ Igbo wee na-asịkwa gị ị bịala ee ezigbo ohere ọzọ apụtarala mụ na gị n'ụbọchị nke taa gị nwanne m nwoke nwanne m nwaanyị ụmụ Chineke dị mma unu abịala ezigbo ohere ka anyị ga-ejiwe nwee nnọkọ ohere nke anyị ga-ejiwe eji leba anya n'ime ndụ anyị gị onye na-ege ntị chetakwana ọbụ maka ọdịmma nke mụ na gị otu anyị ga-esi wee bihe ezi ndụ n'ime ụwa nke a maka etoke na ala eze chineke mgbe ọ ga-abịa nke ugbo abụọ ya mere n'ụbọchị taa anyị na-ewetara gị okwu nke ndụmọdụ nke ahụike na okwu nke ndụmọdụ nke sitere na akwụkwọ nsọ ị ga-anụ abụ dị iche anyị ga-eme ka dịrasị anyị doo gị anya n'ụzọ dị iche iche ka ọ na-adịrị gị mfe irute anyị nso n'ụzọ ọ bụla isi chọọ ọ ka bụkwa nwanne gị Rosemary gowany Lawrence ka gị na ya na-anọkọ ndewo dịrị gị nwanne m nwoke nwanne m nwanyị onye mụ na ya na-anọkọ n'ụbọchị taa ka onye nwe m gọzie gị ka onye nwe m na-edu gị n'ihe ọ bụla nke ị na-eme ka udo ya chia n'ime obi gị n'ezie anyị abịala n'ụbọchị taa na ohere ọma dịka nke a enyi ọma na-ege ntị ileba anya na ntụgharị uche na okwu nke ahụike biko kpọkọta ndị ụlọ gị ndị enyi anyị ndị ikwu na ibe ndị agbata obi anyị onye ukwu onye nta okoro na agbọ biko bịa ka anyị wee zukọ ma keta oke n'ihe omume nke dịịrị anyị n'ụbọchị taa ezi onye Igbo onye mụ na ya na-anọkọ n'ụbọchị taa ndewo ana m ekele gị na-asị ka Chineke nọnyere gị n'ezinụlọ gị anyị abịakwala ọzọ n'ụbọchị taa ileba anya na ntụgharị uche nke okwu nke ezinụlọ biko ka anyị na-aga n'iru ana m arịọ amara nke Chineke na isi anyị niile n'otu n'otu isiokwu nke m chọrọ ka anyị leba anya bụ nke na-asị ọ kụnyere aka na osisi ọ kụnyere aka n'osisi na ngwụcha nke afọ gara aga ọ dị otu nwoke onye taiwan nwoke a bụ onye nọ n'ime osimiri awa iri isii ma ihe kachasị mgbagwoju anya n'ihe a bụ na nwoke a amaghị otu esi egwu mmiri ma ọ nọrọ iri awa isii n'ime osimiri ị ya nke ọma ị ga-ahụ na ọ karịrị mkpụrụ ụbọchị abụọ nwoke a dị naanị iri afọ anọ na abụọ ọ bụ onye nọ n'otu akụkụ mmiri dị ka a na-elepụrụ anya ọtụtụ ndị bụkwa ndị ọ na-amasị ịnọ ebe ahụ saa ahụ n'akụkụ mmiri ahụ ma n'ụbọchị a nwoke a guzo n'akụkụ mmiri a ya na ndị ọzọ ka ebili mmiri mara otu ọ na-ekwesịghị ịma bịarute ebe ahụ ndị mmadụ nọ ma bụrụ nwoke a mgbe o ji bụrụ nwoke a gagharị ebe dị anya ihe dị ka kilomita iri asaa na ise maọbụ atụgharịa ya n'aka nke ọzọ ya bụrụ iri maịlụ anọ na isii nke a bụ ebe o buru ya garue n'akụkụ mmiri ọzọ na ebe ahụ esi buru ya ma nwoke a bụ onye kụnyere aka n'osisi nọrọ n'ime osimiri ebili mmiri ya machaa ọ dịkwanụ ndị nọ gburugburu ịmata na ihe dị otu a mere karịkwa mgbe e zitere ozi si na enwere nramahụ dị otu a ndị nke na-anapụta ndị mmadụ wee bịarute ebe ahụ ma tutu ha na-abịa dịka anyị kwuworo ọ nọ na abalị abụọ karịa mgbe eji kpọpụta nwoke a ndị dibịa bekee ndị nyere aka lekọta nwoke a bụ ndị chọpụtara sị na nwoke a n'ezie na ọ fọrọ ntakịrị ka mmiri gwụchaa ya n'ahụ n'ihi na ọ nọ ebe ahụ na-aṅụghị mmiri mmiri ahụ bụ mmiri nnu ọ bụrụ na mmiri nnu ahụ bara ya n'ọnụ ọ gaara adịrị ya mma ma nwoke a aṅụghị mmiri abalị atọ nwoke a bụkwa onye nọ na-erighị ihe ọ bụla kpatara ndị dibịa bekee ji na-ekwu sị na ọnyịnya nke ọ nyara bụ n'ezie site na ọlụ ebube nke Chineke m na-asị na ụbọchị taa na Chineke ahụ onye kere eluigwe n'ụwa onye maara ihe niile gbasara gị bụ onye na-eme ka ị mata n'ụbọchị taa sị na ya onwe ya nọnyere gị ma ajụjụ bụ ị matara na Chineke nọnyere gị ikwere na Chineke nọnyere gị olee osisi nke ị na-akụwa aka n'oge oke ifufe nke ndụ gị olee osisi nke ị na-akụwa aka nwoke a bụ onye jidere aka n'osisi kpebie na ọ ga-adị ndụ na ihe ọ bụla nke na-eme na ya ga-adị ndụ chineke mee ọ dịghị mgbe anụ ọjọọ ndị dị na mmiri bịara laa nwoke a n'iyi ruekwa mgbe ndị napụtara ya bịara n'ụbọchị taa olee ebe ị na-akụwa aka mgbe ebili mmiri nke ndụ a na-amagharị gị gị onye mụ na ya na-atụgharị uche nwoke a bụ onye nọrọ abalị abụọ na ọma. kedu ebe ị na-akụwa aka mgbe ebili mmiri nke ụwa na-ama gị ị na-echeta na chineke nọnyere gị tutu amụ amụ na gị ndị mgbe ochie ndị fere chineke ndị dị ka abraham moses azaya na ọtụtụ ndị amụma bụ ndị kụwara aka n'okwu chineke na ihe niile nke ha na-eme chineke wee duwe ha mara na okwu nke mmadụ bụ mmadụ ma okwu nke chineke bụ okwu nke chineke ọ bụrụ na anyị gaa n'akwụkwọ onye ozi dịka Luk isi mbụ amaokwu nke iri atọ na asaa Luk isi mbụ amaokwu nke iri atọ na asaa ọ sị n'ihi na ọ dịghị okwu ọ bụla si Chineke n'ọnụ pụta nke na-agaghị adị ire ihe ebe a na-eme ka anyị mata bụ na Chineke si na ọ gị ọ ga-adị ire n'ime ndụ gị na Chineke nọnyere gị ọ bụrụ na anyị gụọ n'amaokwu nke iri atọ na asatọ ebe ahụ anyị were ihe ọgụgụ anyị ị ga-ahụ ọ sị mary wee sị Lee abụ m oru Nwanyị nke onye nwanyị ya dịrị m ka okwu gị si dị, gị onye na-ege ntị. Na ihe ọ bụla nke ị na-eme n'ụbọchị taa, mata na Chineke nọnyere gị. Ka ihe ọ bụla nke na-eme na ndụ gị, ka isi Chineke ebe ọ bụ na ị nọnyere m, ya dịrị m otu a. Ọ ga-adịkwaranụ gị otu a gị onye mụ na ya na-atụgharị uche. N'ihi na mgbe Pita chọrọ iso Jizọs Kraịst gaa njem n'ime mmiri, Jizọs ya bịa mgbe o biliri na-aga njem lekwasị jizọs kraịst anya pita emikpughi ọ bụ mgbe echiche ya pụrụ ebe jizọs nọ ka ọ bịara nwee nramahụ m na-agba anyị ume n'ụbọchị taa ọ bụrụ na ilegide jizọs kraịst anya gị onye mụ na ya na-atụgharị uche ị gaghị emikpu ezinụlọ gị aga ala n'iyi ọnụ aka gị aga abụ nke efu ị gaa ata ahụhụ n'efu ị gaghị adọlighara iri uru ya ọ dịghị ihe ọ bụla nke ga-eme ebili mmiri nke ụwa a erikpuo gị Elele anya afọ ole ịdị elele anya na mgbalị gị ndị gbaliworo nke na-adịghị ezi ihe nlụpụta nke so ya elele anya na-agwala gị na nramahụ nke ị nwere n'ime ndụ gị dịka ọnọdụ nke ahụike bụ nke na-agbapụ obi Elele anya na ezinụlọ isi pụta ma ọ bụ ihe ndị nke na-eme n'ezinụlọ gị nke ị ga-asị na ihe ndị a bụ ihe ndị nke na-eme n'ikwu m elekwala n'anya n'ọnụ ọgụgụ ndị i chere bụ ndị na-egosipụta na ha hụ gị n'anya elela ihe ndị a kama n'ọnọdụ niile n'ebili mmiri nke ụwa mgbe ọ na-enugharị gị si Chineke onye nwe m ya dịrị m dị ka isi kwue ọ ga-adịrị gị otu a ọ bụ n'ụlọ mgbasa ozi Adventist World Radio ka ozi ndị a sị na-abịara anyị ya ka anyị ji na-asị ọ bụrụ na ihe ndị a masịrị gị ya bụ na ị nwere ntụziaka nke chọrọ inye anyị ma ọ bụ na ajụjụ nke na-agbagwoju gị anya ịchọrọ ka anyị leba anya ezi enyi m rutena anyị nso n'ụzọ dị otu a awrnigeria at yaho dtcom maọbụ ma ọ bụ at gmail dot chekụta na ị nwere ike kụrụ anyị n'ekwentị na 0706 363 7224 0706 363 7224 ka anyị nọ nwayọọ mgbe anyị ga-anabata onye mgbasa ozi ma gị abụ ọma abụ nke ga-ewuli mmụọ anyị ọ egwu ọ egwu gị ka

were ohere a kelee ndị nyere anyị abụ ọma n'ụbọchị taa abụ unu dị ụtọ anyị na-arịọ ka Chineke nọnyere unu ka ọ gọzie unu ka ọ gbaa unu ume na-abụ ọma nke unu nyere anyị n'ụbọchị taa ezi enyi m n'ọnụ nwayọ mgbe anyị ga-anabata onye mgbasa ozi onye ga-enye anyị ozi ọma nke sitere n'ime akwụkwọ nsọ ozi nke dị ụtọ na ntị onye ije ka ọ chineke nọnyere gị gị onye ọma na-ege m ntị n'oge nke a chineke gọziekwa gị ohere ọzọ afọ kwarala anyị n'ala ndị dị ndụ ịnụ okwu chineke nke na-eduzi anyị nke na-agbakwa anyị ume si na mgbe rue na mgbe ka anyị kpee ekpere ma nara ike ma gawakwa n'ihu onye nwe anyị onye pụrụ ime ihe niile Gị onye ike niile dị n'aka gị imeela n'ihi ndụ na ahụike nke inyere anyị gbaghara anyị adịghị ike na adịghị ọcha na agazi agazi anyị niile Chineke nke eluigwe biko zute anyị na mkpa anyị niile mkpa nke elu ahụ na mkpa nke ime mmụọ gwakwa anyị nrịrịa ndị niile na-emere anyị isi ike na ndụ a ma nye anyị mmeri n'ebe ha nọ napụtakwa anyị otu aka ahụ n'aka ihe isi ike niile dị iche iche na n'aka ihe ize ndụ ọbụla n'ihi aha gị n'oge nke anyị na-aga ịnụ okwu gị nna nke eluigwe nye anyị mmụọ nke nghọta ka anyị wee ghọta okwu a ma bie ndụ dị ka ị na-achọ n'aha Jizọs emen anyị ga-ewere ihe ọgụ nke akwụkwọ nsọ site n'akwụkwọ ndị ikpe isi anọ amaokwu nke asatọ ndị ikpe isi anọ amaokwu nke asatọ ọ si otu a Barak wee si ya ọ bụrụ na ị soro m jee m ga-ejekwa ma ọ bụrụ na i m jee m gaghị eje isiokwu anyị n'oge a bụ ọ bụrụ na ị ga-aga aga m aga ọ bụrụ na ị ga-aga aga m aga dịka anyị na-ahụ n'akwụkwọ ndị ikpe isi anọ bido n'amaokwu nke mbụ ya gbadaa tupu Izrel abịa nwenwe ndị eze Chineke na-ewepụtara ha ndị ikpe si na mgbe rue na mgbe otu ihe anyị na-aghọta n'oge a bụ mgbe ọbụla Chineke weliri onye ikpe ọ ga-anọ n'ọnọdụ onye ndu ọ ga na-ega ejere Izrel ozi ya nụta n'ọnụ Chineke ya gwa ha ọ bụkwa ihe ike Chineke jikwara ya lụọ ọlụ inye aha ya otuto mana ihe anyị na-ahụ bụ mgbe otu onye ikpe nwụrụ na obere oge ọ ga-enwụcha Izrel ga-elefu anya n'ebe ndụ nke dị nsọ na ikpere Chineke dị n'ezi omume mgbe ha gara jenwe ije n'ụzọ nke mmadụ n'ụzọ na-adịghị ọcha n'ụzọ na-ezighị ezi n'ihu Chineke ihe nlụpụta ya bụ na a na-adọrọ ha n'agha Chineke ga-ekpọli ndị iro ha ndị agbara ha gburugburu ndị mba ọzọ ha bịa bịa lụgbuo ha n'agha dọrọ ha n'agha mgbe a dọrọ ha n'agha ihe nlụpụta ya bụ na ha ga-ebu ohu ibu ohu anaghị adị ha mma ha ga na-ata ikikere eze mgbe ahụ ka ha ga icheta otu ha na Chineke siri labie otu Chineke si nye ha mmeri otu Chineke si kwanye ha ọnọdụ ha n'afọ ndị gara aga ha alaghachi azụ kpee ekpere vuo ọnụ kpọkuo Chineke dịka anyị na-ahụ n'akwụkwọ ndị ikpe ọ dịghị mgbe Izrel nọ n'ọnọdụ dị otu ha kpọkuo Chineke Chineke aghara ịzakwa ha ma rọpụtakwara ha onye ọzọ ga-abịa napụta ha n'aka ibu ohu n'aka ndị mba ọzọ ebe ahụ anyị si were ihe ọgụ nke akwụkwọ nsọ mgbe eze Jabin nke Kenan dọrọ Izrel n'agha mgbe Ehud nwụchara anyị bịara hụ na o ruru ihe dị ka ohu afọ Izrel nọ n'okpuru ya na-ata ahụhụ ha wee tie mkpu bee akwa arịrị bekuru Chineke ịbịa napụta ha n'aka Jabin mgbe ahụ ka Chineke jizie Debora si ya jee gwa Barak si ya gaa buso sizera onye ọchịagha eze Jabin agha merie na ya ga ịnọnyere ya imeri mana n'ihi mmadụ n'ihi ụjọ Barak kwere ịga ozi a mana ọ dị arịrịọ ọ rịọrọ n'elu ije ozi ya ya gwa Debora sị ya ọ bụrụ na ị ga-eso m o ekwela m iso ịga buo agha a ọ bụrụkwanụ na ị gaghị iso m ịbịa ma ị gaghị ịga o agaghị m ịga ebe ọbụla chefuo ịga ibuso Jabin ma ọ bụ isi agha ya agha agaghị m ime ya mana Chineke nọnyere ya Debora enweghị ụjọ n'ihi ọ dịghị aghụghọ o ji bịa ịtụfu ya ka e gbuo ya ya si ya kwado aga m eso gị anyị ga-aga ha gara ha lụkwara ọgụ ha nwere mmeri gịnị ka anyị na-achọ iwefuta ebe a n'ihi ile anya n'ime ndụ anyị dịka ụmụ Chineke ndị kwere na-ebi ndụ ịgbaso Kraịst anyị na-ala azụ ọtụtụ mgbe anyị na-ajụ ime ihe ekpere n'ikpe na ezi omume n'ihi ụjọ nke mmadụ n'akwụkwọ Jọn isi iri na isii amaokwu nke iri atọ na atọ Jizọs kwere anyị nkwasị anyị nwee mgbasa ịhụ n'ihi na ya emeriela ụwa dịka nwa Chineke tụkwasịrị Jizọs obi ikwere na Jizọs agbafutela gị ọ dịghị ihe ụjọ anyị kwesịrị inwe n'ụwa nke ga-eme anyị ile azụ n'okwukwe anyị n'ime Jizọs anyị ilekwa anya na akwụkwọ Matiu isi iri abụọ na asatọ amaokwu nke iri abụọ akwụkwọ Matiu isi iri abụọ na asatọ amaokwu nke iri abụọ Jizọs si ebe ahụ mụ onwe m na-anọnyere gị ruo mgbe niile ọgwụgwụ oge a ihe ndị a bụ okwu nkwamike na okwu agbamume nye onye ọbụla kpọrọ onwe ya onye na-eso Kraịst nye ọnwụnwa na mkpagbu nke eziokwu nke a ga-agbasara ụwa n'oge niile ruo mgbe Jizọs ga-abịa. Eziokwu pụtara ìhè n'ịbụ onye na-eso ụzọ Jizọs ọ bụghị ogbe achịcha etere mmanụ ihe ize ndụ na-adị ya ihe isi ike na-adịkwa n'ime ya kama nkwali n'obi ike nke onye kwere na Jizọs bụ Jizọs abịara n'ụwa n'agbanyeghị otu niile ekwensu si rụọ ya arụrụ ala ya emerie na-anọnyere onye tụkwasịrị ya obi imeri na-agbanye mpụ niile agbanye ọnya niile ọ dị nkwa Jizọs kwere ndị na-eso ụzọ ya ndị ga-eso ya n'azụ ka ọ lachara n'eluigwe ndị ga-eji okwu a gaa ebe niile ụwa sọtụrụ ọ sị ha unu ga-azọ agwa ụkwụ ọ gaghị ịtụ unu unu ga-akwa ịzọ akpị ụkwụ ọ gaghị igbu unu unu ga-agabiga ihe ize ndụ niile ọ dịghị nke ga-eme unu ọ bụ ihe bụ nkwamike anyị dịka jebensi Debora ọ bụrụ na ị gaghị aga m ịga n'ụbọchị taa anyị ahụghị ihe gị ime anyị sị na anyị agaghị iji okwu Jizọs gazuo n'ihi gịnị Jizọs eburula ụzọ si na ya na-aga ọ ga-ịnọ anyị n'ihu ọ ga-ịnọ anyị n'azụ ọ ga-eduzi anyị ihe fọrọ anyị taa bụ ibili dịka Barak biliri ga nwee mmeri anyị kwesịrị ibili nwee mmeri n'aha Jizọs Jizọs nọnyere anyị ka anyị kpee ekpere nna anyị nke eluigwe imeela n'ihi ịhụrụ e ọdịnihu anyị taa gị si anyị na ị na-anọnyere anyị anyị hụkwara ahụhụ niile nke ịhụrụ hụrụ gị si anyị na imeriela kwee ka ihe abụrụ nkwamike ka anyị ga-eji n'ime anyị ma bie ndụ nke dị nsọ na ezi omume ma kwuso okwu a ruo ụwa niile n'aha Jizọs bụ onye gbapụtara anyị ezi enyi m ka anyị were ohere a kelee onye mgbasa ozi chukwu na-enye arụkwe onye nyere anyị ozi ọma nke sitere n'ime akwụkwọ nsọ ozi ọma nke ga-akpọrọ mmụọ anyị rebe chineke nọ anyị na-asị gị onye ọma na-ege ntị gbalịa chiarịa ma chiarịa n'ime ndụ nke nọ n'ime ya ka otuto niile ọjịja mma bụrụ nke kraịst ngọzi ya wee bụrụ nke anyị n'aha jizọs amen ọ bụ n'ụlọ mgbasa ozi Adventist World Radio ka ozi ndị a sị na-abịara anyị ya ka anyị ji na-asị ọ bụrụ na ihe ndị a masịrị gị ya bụ na ị nwere ntụziaka nke chọrọ inye anyị ma ọ bụ na ọ dị ajụjụ nke na agbagoju gị anya ịchọrọ ka anyị leba anya ezi enyi m rutena anyị nso n'ụzọ dị otu a awrnigeria at yaho dot com ma ọ bụ at gmail dot chekuta na ị nwere ike kụrụ anyị n'ekwentị na 0706 363 7224 0706 363 7224 ezi enyi m na-ege ntị ka anyị were ohere ọma kelee nwanne anyị nwoke Chukwuemeka onye kpọtụrụ anyị site na Enugu steeti Naijiria anyị na-arịọ ka ya Chineke amara ya bara gị na ezinụlọ gị ụba n'aha Jizọs amen otu aka ka anyị na-ekele Kasimia Ajiegbu onye kpọtụrụ anyị site na Kaduna steeti Naijiria imeela nwanne anyị nwoke na-akpọtụrụ anyị simeon okoro onye kpọtụrụ anyị site na sabo shagamu ogun steeti imeela na-akpọtụrụ anyị anyị na-asị ka ịhụ na ya chineke ka mara ya bara gị na ezinụlọ gị ụba n'aha jizọs obi dị anyị ụtọ otu isi na-akpọtụrụ anyị na-ajụ ajụjụ gbasara ezinụlọ otu di na nwunye ga-esi bie n'ọnụ n'udo n'ime kraịst imeela nwanne anyị nwoke simeon okoro onye kpọtụrụ anyị site na sabo shagam ogun steeti ka anyị were otu aka kelee nwanne anyị nwoke obi na-adịghị ụtọ mgbe ọbụla ọ na-akpọtụrụ anyị nna ma ruo onye kpọtụrụ anyị site na bini kebi imela nwanne anyị nwoke arịrịọ anyị bụ ka chineke gọzie gị gọzie ọlụaka gị gọzie ihe nke ị na-eme na kebi steeti gọzie ezinụlọ gị gọzie mmadụ niile nke gbara gị gburugburu anyị ma niile ajụ ajụjụ anyị ma na chineke ga-arọpụta ego onye mmadụ niile n'ime ụwa anyị nọ n'ime ya imeela nwanne anyị nwoke ma onye kpọtụrụ anyị site na enugu steeti anyị na-ekpe ekpere ka chineke rọpụta ego ka anyị wee leta ezinụlọ anyị imeela chineke anyị onye pụrụ ime ihe niile anyị ekelela gị onye nwe anyị ebe ọ dị ukwuu ịzụwanyị na nri nke mkpụrụ obi n'ụbọchị taa jehova biko nyere anyị aka ka e wee gbawe anyị site n'okwu ndị a ka anyị wee chọọ gị ma chọta gị gị onye na-ege ntị ka onye nwee mmera gị ama ka onye nwee mne edu gị n'ụzọ gị niile ka onye nwee mme ka ọchịchọ nke obi gị bụrụ nke ị ga-enwetazụ bụ ihe dị mma ọka bụkwa nwanne gị Rosemary gine Lawrence na si echi ka anyị zukọkwa mbe woo